ụmụnne m ndị Igbo ndewonu ihe bụ ezigbote ọkwa dị oke mkpa ọ bụrụ na ị bụ onye Igbo biko ị ga-eche ihe ozi a tụsaa ya ihe ozi a nwere ike ịzụ nwanne gị nwoke zụọ nwanne gị nwaanyị ndụ anyị nwa bụ ndị Igbo na-azụ ahịa na-adị abụ karịba the victim of this ọ bụrụ na ị na-egoba use something ya bụ afia yuzugoro eyuz maọbụ na mmadụ bịa na shọpụ gị wetara gị ngwa afịa si na ọ chọrọ ka ọ lebe gị ya ka nwanne m na nweta ka afịa ha dị si so chip biko kaba arụ jeelu na kọtụ ụlọikpe ka unu jee mee the exchange of ownership hapụkwa agrimenti a na-ede n'akwụkwọ na onye elesi m ihe dị otu a na unu dee ya n'akwụkwọ sain ya ya bụ ihe a na-akwa esevu ihe m ji agwa gị ihe bụ na ọ bụghị ihe akinu na-ada na ntị ka ọ na-atọ na ụtọ ọtụtụ ndị mmadụ na-aga extra mile je forge receipt bịa lewe gị ihe ọ ga-ezu ndị nwe ya bụ ihe ezuru ezu bịa bịazie ya bụ ihe gị na ha enwewe misunderstanding ọ ga-ezi ha wepụtazie the original receipt ha ji wee go ya bụ ihe with the chassis nọmba aka na abụ aha ha afụ aka ihe m ji agwa gị ihe bụ ka akwụkwọ mmiri oge ọ dị n'obu ọkpa maka na anyị nwabụ ndị Igbo na-azụ ahịa na-abụkarịba a victim of this polisi enweghị ike ịgwa gị ihe ndị rọya enweghị ike ịgwa gị ihe nyaa ka m ka m pụta ka m gwa gị dịka onye igbo biko ọnụrụ karịa ibe ya ọnụrụ karịa ibe ya ọ bụrụ na ị na-azụ ngwa afịa eyuzuru eyuzu ma ọ bụrụ mmadụ wetara ngwa afịa ihe dịka ọgba tum tum moto ọ eletrọniks ọ eletrikal gajent wetara gị ya na chọpụ si na ọ chọrọ ilewe gị na o nwere ka o si wee dịrị ya na onye na ọ chọrọ iji wee ihe tawa arụ mee eze ọfụma ọ bụrụ na oge edo gị anya gawarụ na kọt gị na ya gaa na court ka unu mee the exchange of ownership ọ ga-agazi na ọ bụrụ na ịbụ onye Igbo tinye ihe n'uchu biko tụsa ozi a aka bụ nwanne gị bụ Maazị UC ụmụnne m ndị Igbo ga emesia.